Army couple killed: Nwaada Gloria Mathew dị afọ iri hụrụ ka e si gbuo mmadụ abụọ ọzọ so ha eme njem. Nwanne Gloria